AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo na-ege ntị Ndewo, obi dị m ụtọ n'ihi na mụ na gị ka bụkwa ndị dị ndụ n'ụbọchị taa nke a na-egosipụta na Chineke hụrụ anyị n'anya m na-arịọ amara ya n'isi gị na ezinụlọ gị ka udo ya chi ya n'ime obi gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ọ bụ ukwu ahụ nke anyị palitere ụbọchị gara aga ka anyị ji na-aga n'iru ma n'ụbọchị taa ka anyị lebatụ anya na nramahụ nke ndị nwoke ndị bụ ndị nke maara Chineke na-enwe mgbe ụfọdụ n'ihi na ha bụ ndị na-achọsi ike inweta nwaanyị ọbụla nke amụworo ọhụụ n'ime Chineke ha maara ihe ha na-achọ kpatara ha ji na-achọ ụdị ndị a ma ọ dị ihe anyị aghaghị ichetakwa ọzọ n'ụbọchị taa ihe ndị ahụ nke ekekọtara ya na mmadụ ọchịchọ ndị ahụ nke dị n'ime mmadụ mmadụ na-amaghị otu ihe ndị a si bịa n'ime ndụ ya bụ ihe kpatara nji na-asị na ọ bụ ihe ekekọtara ya na mmadụ na onye a bụ onye maara Chineke na onye a kpebiri ya na Chineke imekọ ihe apụghị iwepụ ọchịchọ ndị a nke dị n'ime mmadụ ọ bụ ya na-eme ụfọdụ n'ime ha ma ọ bụ ụfọdụ n'ime ụmụ nwoke a na-ama otu esi elebatụ anya n'ịmụ ihe ụfọdụ dị ka ndị a n'ihi na ọ dịghị onye na-anọkata kpalite ya dịka isiokwu si ka atụle ya ime ka o doo ha anya ihe kpatara ha ji na-eche echiche ma ọ bụ na-akpa agwa otu ha si na-akpa agwa dịka ụmụ nwoke ile anya ga hụ na ụfọdụ n'ime ha ọ na-ara ha ahụ ikweta na ha chọrọ nwa agbọghọ nke mara mma ha na-ahụ ihe dị otu a dịka gasị na ọ bụ ibi ndụ nke anụ ahụ ma akwụkwọ nsọ sitere n'okike nke ụwa mere ka a mara na ihe niile nke Chineke kere bụ ihe dị mma mmadụ gụnyekọrọ n'ihe ndị ahụ nke Chineke meworo bụ nke dị mma ma ọ bụ gịnị bụ nramahụ nke anyị na-enwe nramahụ a na-enwe bụ na anyị kwesịrị ịhụ ihe ndị a nke ọ bụ anyị hụ ya ga anyị anya ọchịchọ a nke dị n'ime anyị ọ bụ mgbe ọbụla anyị hụrụ ihe dị otu a ahụ anyị agbanwee igosi na anyị chọrọ ihe ndị a ọ bụ ihe ndị nke Chineke tinyere n'ime mụ na gị bụ ọchịchọ nke kwesịrị ekwesị ma ka anyị ghara ikwe ka ụmụ ihe ndị a bụrụ ihe nke ga-eme ka anyị gaa n'ụzọ nke ndị ụwa na-esi ele ya anya bụ iwetara onwe anyị nkọcha ka anyị kpachapụ anya ọ bụghị naanị ụmụ nwoke bụ ndị na-enweta onwe ha n'ụdị ọnọdụ a ọtụtụ n'ime ụmụ nwaanyị bụ ndị ọ na-abụ ngwa ngwa ha naara Jizọs ha ejisi ike na-achọ iwepụ ihe dum nke bụ ihe nke gbasara ụwa n'ime ha ma ha enwee nramahụ ịbụ ndị ga-enwe ike nhazie ndụ ọhụụ ha na ihe ndị ahụ bụ ihe ndị nke ekekọtara ya na mmadụ bụ ihe nke ahụ mmadụ na-achọsi ike ụjọ eme ụfọdụ n'ime ha ha bụrụ ndị ọ na-abụ ngwa ngwa itinyere ha ọnụ ya gba ha dịka agbịsị imetụ ha ka gaa na ọ na nramahụ ma mgbe ebiri ndụ a n'ụzọ dị otu a ọtụtụ n'ime ha achọpụta na ha abụrụla ndị ga na-enwe mkpọchụ iru na ihe gbasara ha na ụmụ nwoke ha abịa bido tawa onwe ha ụta ndị uru ọ bara na-echekwara m onwe m ndị uru ọ bara na ebiri m ezigbo ndụ ole uru m na-enweta n'irube isi gịnị kpatara enweghị m ike ịhụ onye nke pụrụ ịhụ m n'anya ya kpatara anyị ji na-aga n'isiokwu a n'ụbọchị ndị a anyị ga-eleba ihu ụfọdụ anya nke ga-eme ka isiokwu a nke anyị paliteworo bụrụ ndị nke ga-edo anya n'ihi na ọ bụrụ na ilebazie anya na gburugburu ebe ibi ị ga-ahụ na ọtụtụ ndị mmadụ ọtụtụ ụmụ nwoke ọtụtụ ụmụ nwaanyị bụ ndị na-enwe nramahụ ọbụna n'ezinụlọ nke ehiweworo ma n'ezinụlọ nke a ka na-achọ otu esi ehiwe ya ma onye nke ka na-ele anya onye ọ ga-adabara ya na ya ihiwe ezinụlọ a na-enwe nramahụ na ihe gbasara mmekọrịta ụmụ nwoke na ụmụ nwaanyị mgbe ụfọdụ gaa hụ na ụmụ nwaanyị bụ ndị ọ na-abụ ha anọkọta ha echewe ya sị ọ bụ gịnị kpatara ụmụ okorobịa ndị nọ n'ụlọ ụka a na-eji aga n'ezi achọ onye inye aka ọ bụ na anyị adịghị mma ọ bụ na ha achọghị ndị nke kwere na Chineke ihe kpatara nka bụ na ndị ya chọrọ onye nke kwere na Chineke onye eji okwu Chineke wee zụọ kama ha achọghị iweta onye nke ga-eme ka ndụ ha ghara ịbụ ihe o kwesịrị ịbụ ha chọrọ nwaanyị ọbụla nke na-ara Chineke ma mata otu ọ ga-esi wee hazie ndụ nke ime mmụọ ya na ụmụ ihe ndị ahụ nke mere ka mmadụ ji wee bụrụ mmadụ isi na mmadụ bụ onye nke kwere na Chineke apụtaghị etinyere gị ọnụ ya bụrụ na onye ahụ nọ na nsogbu mgbe ị megidere eselense ahụ anya ha pụọ ebe ị nọ ọ ghọọla nramahụ ezie enyi ọma m na-ege ntị ama m na ịmụtawo ihe ọma na okwu nke ezinụlọ nke anyị wetara n'ụbọchị taa anyị na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ na-echekwutara anyị ihe chineke chọrọ ka anyị mee n'ime ndụ anyị ka nwoke dịka nwaanyị gbalịa soro nzọmụkwụ nke chineke gbalịa gee ntị n'okwu nke ndụmọdụ nke ị nụrụ n'ụbọchị taa imela onye okenye eze nlewemchi arịrịọ mbụ ka chineke gọzie gị ka chineke gbaa gị ume nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ụwa nke nọ n'ime ya nyere gị aka n'ihe ọ bụla nke chọrọ ime n'ime ụwa imeela onye okenye otu aka ka anyị ji na-asị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mma anyị ga-eweta abụọ ma nke ị ga-anụ n'ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi

na ndị dị ọhata ka na ka ha ndị na-akpọ isi ala chineke ibu mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ hụ! chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke ihe niile gbọtọ jiri Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla ya Chineke anyị bụ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ adịghị eji aghụghọ chineke bụ mmụọ n'ihi na chineke na-enyocha bụ mmụọ ụmụ mma ha dị niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masịrị Chineke bụ mmụọ Chineke cheta ọkwa ụjụ ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe ọbụla masịrị Chineke bụ mmụọ Chineke cheta ezi enyi m na-ege ntị ọ dị okwu dị mkpa m chọrọ ka ị nụ n'ụbọchị taa ozizi ọma nke na-eru gị ntị na adventist world radio ga-abụzi na 12.70 kilohertz bụ ebe ị ga na-ege ya 12.70 kilohertz site na abalị iri abụọ na asaa n'ime ọnwa anyị nọ n'ime ya ruo n'abalị iri abụọ na itoolu n'ime ọnwa iri nke afọ a zioma nke na-anụ na adventist world radio ga na-edu gị ntị na 12.70 kilohertz 12.70 ọ bụkwa na 15.355 ka ị ga na-ege ya ị ga na-egezi ya na 12.70 kilohertz ama m n'inuwo okwu dị mkpa nke anyị wetara gị n'ụbọchị taa gbalịa mara na abalị iri abụọ na asaa n'ime ọnwa anyị nọ n'ime ya ruo n'abalị iri abụọ na iteghete n'ime ọnwa iri n'ime afọ a 2022 ozizi ọma nke na-eru gị ntị na Adventist World Radio nke asụsụ Igbo ga na-abịa na 12.70 kilohertz 12.70 kilohertz unu emeela ndị Igbo ma ka Chineke nọnyere anyị mgbe anyị ga na-ege ozizi ọma ndị nke a anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka onye nwe anyị gbaa ha ume ka chineke gọzie unu n'ihe ọbụla nke unu na-eme otu aka aka anyị ji na-asị gị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi chukwu na-enye arụke nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ka amara ya bakwara gị ụba ekele dịrị onye nwe anyị n'ihi ndụ anyị ka fọkwara ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye hụrụ anyị n'anya imeela n'ihi ndụ na ahụike nke inyere anyị n'oge nke a gbaghara anyị adịghị ike adịghị ọcha na agazi agazi anyị niile nọnyere anyị ọka nke ugbu anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta mee ka anyị bie ndụ nke dị nsọ n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa were eziokwu doo ha nsọ okwu bụ eziokwu were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu isiokwu anyị n'oge nke a bụ ịdị iche na ịdị nsọ ịdị iche na ịdị nsọ ka ụmụ chineke dị dịka nwa chineke chineke kere anyị n'ịdị nsọ na n'izu oke ọ bụ mmehie nke batara site n'ịnụpụ isi n'okwu chineke rie mkpụrụ osisi erila mkpụrụ osisi bụ ihe doro anyị n'ọnọdụ dị otu a mmehie nke mbụ batara n'ime ụwa bụ iri mkpụrụ osisi ahụ nke chineke si erila ọ bụ eziokwu na site na ya ihe ndị ọzọ wee na-aba ụba igbu mmadụ n'ịkwa iko n'izu ohi n'ife arụsị ihe ndị a niile wee na-amụba ihe ndị a dị n'ike n'ụbọchị anyị taa karịa ka ọ dị n'oge ochie mana dịka ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mgbe jizọs bịara n'ụwa bịa jechaa ozi zie ndị mmadụ n'ime afọ atọ na ọnwa isii ihe bụ ịtụ egwu chineke ihe bụ nkọwa nke akwụkwọ nsọ ebe a anyị gụrụ n'akwụkwọ nsọ bụ ekpere ka jizọs kpere nye anyị o kpere ya nye ndị na-eso ụzọ ya ndị ahụ ọ hapụrụ n'ụwa lawa ọ bụrụ anyị gụchaa ekpere a ege hụ na o kpebara mụ na gị n'ekpere n'ihi ọ sị ana m ekpe nye ndị gị abịa n'ịmara m site n'ozi ọma ha Pita na Jọn na James na ndị ọzọ gbasara ozi a ndị kweere gbasaa ndị kwere gbasaa dịka anyị kwenyere nke ọma ihe eruola puku afọ abụọ Jizọs bịara nwụọ ọnwụ laa n'eluigwe otu ahụ ka esi na-ezi ozi ọma doo ha nsọ were eziokwu doo ha nsọ gịnị bụ eziokwu a okwu chineke n'ihi na akwụkwọ jọn ebe anyị ji n'aka isi asatọ amaokwu nke iri atọ na abụọ jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ sị unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-eme ka unu pụọ n'oru ya sị duo ha nsọ site n'eziokwu gịnị bụ eziokwu na ọ dị ihe ndị chineke derela n'akwụkwọ nsọ si anyị mee ọ dị ihe ndị chineke derela n'akwụkwọ nsọ si anyị emela ihe ndị ahụ si anyị emela anyị ekwesịghị ime ya ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ dị nsọ dị chineke chọrọ ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ ezi omume ọ bụrụ na anyị chọrọ inwe ọganihu na ndụ ebighị ebi nke dị n'ime jizọs onye bịarala nwụchitere anyị ọnwụ n'ime mmehie ọ dịghị iche, ọ dịghị ikpo oke ọdọ dị n'ime ụwa a na-abụghị site n'okwu ọnụ nke chineke nke dị n'ime akwụkwọ nsọ nke dabere na ige ya ntị ma ọ bụ ịnụpụrụ ya isi n'agbanyeghị ogugo gị n'ime ndụ a n'agbanyeghị ihe a kpọrọ gị n'ime ndụ a na-agbanye ihe ndị mmadụ nwere ike ilega anya ịbụ n'ime ndụ a ọ dị otu ihe abụọ dị n'ihu gị ihe abụọ ahụ bụ iwere eziokwu okwu chineke bie ndụ dị ka okwu chineke si wee dị ma ọ bụ ịnụpụrụ okwu chineke isi ị nwere ike iche na ị na-ege okwu chineke ntị ịhazi okwu chineke n'ụzọ nke mmadụ iwere ya ime otu ọ ga-atọ mmadụ ụtọ ma ọ bụ egburu gbunyere uru egburu gbunyere ọkpụkpụ n'okwu chineke ọ dịghị otu ahụ okwu chineke na-edo nsọ okwu chineke nke na-eduba na nzọpụta bụ ịrịọ nghọta nke okwu chineke site n'ike nke mmụọ nsọ ịdị ibi ndụ dịka o si wee dị n'ihi ya ka o ji dị mkpa n'oge nke a dịka anyị na-anụ okwu ndị a anyị kwesịrị ịbụ ndị dị iche anyị kwesịrị ịbụ ndị pụrụ iche site na gịnị n'okwu chineke chineke si anyị ekperela arụsị arụsị abụghị naanị mgbe mmadụ gara agaga wefute ihe akpụrụ akpụ kpọọ isi ala nye e nwere arụsị nke dị n'obi arụsị dị n'obi ka ike karịa arụsị nke a na-ahụ anya n'ihi arụsị ahụ anaghị ahụ anya dị n'obi bụ ihe ị kwenyere agbanyekwa ihe a na-ezi n'ụlọ nzukọ ikwenyere na ikwenyere na ọ dị ndị na-aga ụlọ nzukọ taa ka ha gara nụ ọ bụghị na ha na-aga ige ntị n'okwu Chineke inwe mgbanwe ọ bụ ka ha chọpụta onwe ha n'etiti igwe mmadụ ọ bụghị ya nzukọ anyị gara ofufe anyị gara fee Chineke bụ nke dabere na ige ntị n'okwu ya mgbe ahụ anyị nụrụ okwu ya ya dị ihe ya na ndụ anyị na-adịghị dịka okwu chineke si dị anyị ewezuga ya bie dịka ndụ okwu chineke si wee dị ọ bụ ya bụ mgbe anyị na-adụ ndụ nke ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke nsọ ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke eziokwu ahụ ịdị nsọ dịrị anyị niile ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi ịchọrọ ka anyị wee dị nsọ gị wee wepụtara anyị okwu gị ọ bụ naanị nke edere ede jizọs wee bịa bie ya dị ka ndụ si wee dị kwee ka anyị gbasoo ya ma geekwa ya ntị n'aha jizọs bụ onye nwe anyị onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imela n'oziọma nke nyere anyị taa anyị na-asị ka ụmụ nke pụrụ n'ime gị ka chineke gọzie gị karịa nke ọ gọziri gị na mbụ gị na ezinụlọ gị ndị mishonaris of aba unu emeela na ọma nke unu nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume nọnyere unu n'ihe ọbụla nke unu na-eme n'ime ụwa unu nọ n'ime ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244

maọbụ arigiria at gmail com arigiria at gmail com ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo